Shalom. For every spiritual problem, there is a prophet meant for it. Until that prophet is located, you will never find solution. So, connect with your prophet today and unlock the purpose of your life. Shalom. Master Prophet, the awakened one, ihe kwuru na-eme okorobịa dị mma onye amụma yahuwa the great ya ihe kwuru na-eme okorobịa dị mma Biafra na dị ya awakened nwọn. ihe kwuru na-eme okorobịa dị mma onye amụma Yahuwa the great ya iyi kwuru na-eme okorobịa dị mma e. masta prọfet aka na-agwọ ọrịa ihe ikwuru na-eme okorobịa dị mma e. onye amụma Yahuwa dị great ya anyị sokwa gị n'azụ okorobịa dị mma eh? masta prọfet onye amụma Biafra anyị sokwa gị n'azụ okorobịa dị mma eh? onye amụma Yahuwa dị great ya ihe e kwuru na-eme onye amụma Yahuwa the great ya the difference is clear.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 ndị igbo chukwu gozie unu a ga-agwa onye akpara akpa na akpara ya akpa ụmụnna ya lawa ya esoro ha laa ndị igbo akpa nnọ ndị igbo nnọọ ndị eriri eri ma a ga-agwa onye eriri eri na eriene ya hụ onye eriri yeni ya achụrụ ya na-agbagharị ya na-ekele ya si na ya ebutela ụkwa na oshi akpaka na ya ebutela ụkwa n'oshi akpata ọma na efula efu eriri eri ya wụrụ na ị na-ege m n'ụbọchị taa ị ga-asị taa wụ sọnde na ọ kwesịrị ịgwa anyị ihe gbasara jizọs kraịst i will disappoint you today. odo na echọrọ m ikwu ihe gbasara jizọs achọrọ m ịkọwara gị nke wee eziokwu the truth of the matter wụ na ihe m na-ekwu na maybe aga m enweta ego n'ime ya but according to my stature the awoke ndị one nwụọ the only prophet nọ n'elu ụwa nwere authentic prophecies without arranging The only prophet no no wa worldwide nwere prophecy with date and time mgbe ekwuru ihe tinye na social media ya abịa na mmezu even ekwuru ihe 6 years 2 years 3 years 4 years before the time till ya abịa na mmezu I am the only one in the face of the earth enweghị anybody prophesy ihe in the name of quote unquote, what we call God in this face of the earth dị ndụ today asị ga m ndị nwụrụ anwụ and in fact ndị nwụrụ anwụ ahụbeghị m anụbeghị m onye kwuru n'okwu gbasara the name of god or let me say what we call god authentically that i can authentify si na onye kwuru okwu ihe gbasara something we call god enwe n'elu ụwa ị ga-enwe date and time esu o kwuru ihe o kwuru mee that you can authentify si na na ihe ewe eziokwu ọ dị ka mmadụ jụm ajụjụ si nnamdị Kanu ele ihe o kwuru a o oh, ele ihe nnamdị Kanu kwuru mgbe ọ nọ n'ime ụlọ na-eriga nri onwe onye nọ nga ahụ a ga-asị Nnamdị Kanụ Nnamdị Ezebiro lee ihe o kwuru lekwe ihe o kwuru lekwe vidiyo ya lekwe voice recorder ya lekwe ihe o kwuru na redio Biafra lekwe voice recorder na ihe na-ekwu authentic enweghị any pastor preacher prophet anybody that call itself na ya wee prophet or a seer or a diviner nwere any authentic dream and vision more than I they are working the one of the Biafran people biafran spiritualism n'elu ụwa gị nwee anyone nwere more than me a ma enye gị 5000 euro anybody nọ na ụwa niile dị ndụ iwetara m any pastor prophet diviner native doctor ihe ọbụla ọnwụ pope bishop idiotic priests and pastors nye m ihe a kwuru authentically ije na facebook gaa hụ ya eshi ha kwuru ya ije na youtube gaa hụ ya eshi ha kwuru ya authentic video voice record not adulterated jimmy the full speech of their prophecy date and time onweghị anyone in the planet earth that can beat me well i don't need to brag because prophecy is useless. The most important thing is to awaken the consciousness of your people. Awaken your people. And here I am I have been prophesying. Prophesying. And when then again, prophecy is useless. But teaching chineke mee ebere enwee onye tetere n'ụra gị nwee ike ịkụzi n'ihe iji evidence like enwere one of my brother no here Njoku he has been following me i will consider him awakened na enwekwara ndị ọzọ ga-abata ihe m na anyị gị m gị ọka ka ịta. ihe m nyege gị wu ọka ka ị ga kụọ ya epuo gaa taa enweghị onye ị hụrụ n'ala igbo gburugburu wu onye igbo ga-anọkọta ya asị na masta prọfet kụziri na ihe na ya gere na n'aka masta prọfet ịma ndị igbo anyị nnamdị ezebiro kretiri ipob nnamdị ezebiro na nta. kanụnta hapụrụ germany gbajee england meghe kọmpani eh, eh, ya na nwanne ya ipob kanụnta na-eweta ego a na-spọnsọ na-ekipụ redio biafra on mgbe mebi ha na-enweghị up to 30 pipo. today ndị ipob ndị dos na-achọ ịpapụ ya na asịzi that he is irrelevant na ọ nọ na nga na enwere onye ọzọ riplesiri ya na na ọda na-enye ọda ihe onye ọzọ himere ihe ị na-ama ebe anọ hime ihe ị na-ama ebe anọ tụọ ala ya those chike dozie m na redio Biafra na idiotic times Biafran times this bullshit of trumpet bastards na ndị akpakaratingom ha anaghị akpapụ nnamdị ezebiro nnamdị kanụ pụta nnamdị ezebiro pụta suprim kọmanda pụta ọ ga-enwe mọ problem dan nsogbu ọ na-enwe na dos na dss nnamdị kanụ pụta nsogbu dịrị n'anya ka nkụ na dss ọ ga-ajọsụ na-ehirogo ụra na-ezuru ike odo na ha sọrọ ndịrị ya na-awọchi ihe ọ na-eme mebi gbachigide na one room bet Nnamdi Kano supreme Kọmanda pụta ọ ga-amaghachi na lands mind because amande na eze ndị iro gbara Nnamdi Kano Nnamdi Eze iro ndị iro gbara ya okirikiri chite from his family IPOB one family IPOB one family. IPOB is the family. Nande know have to deal with the family because the family is rotten. IPOB one family. enwere ndị iro gbara ya okirikiri na family ya Nnamdi Ezebiro build IPOB as a family and then nwere more sabo na Nigeria na Nigerian government than enwere more sabụ in IPOB than ndị ya na ya na-alụ ọgụ na Nigeria ala Igbo na-agba aghara aghara ala Igbo na-agba aghara aghara onye ya na nwanne ya ekwuji ịchụ nta nwanne ya hapụ nta na-achụ ọkpa nwanne ya achụ ụkwụ nwanne ya ka ọ tọọ ụkwụ nwanne ya ka ụkwụ ọkụkọ ala igbo na-agba ala igbo nọ na nsogbu ndị igbo anyị ahapụla ụkwụ ndị iro na-achụ ụkwụ nwanne ha ndị dos ahapụ ụkwụ nigerian gọọmenti ha ga-achụ na-achụ ụkwụ nna eze bụ iro na-achụ ụkpa ya achụgide hụ ụkwụ nne nna ya anya ụkwụ nne nna ya anya adịwo ha mma chukwudo ụkwụ kanụ nta ụkwụ kanụ nta adịwo ha mma ka ha gidere na-awụ ụkwụ Nnamdi Kanu ụkwụ Supreme Commander of the Indigenous plot Biafra ala Igbo na-agba aghara aghara ndị Igbo anyị onye ya na nwanne ya ekwu jee ime ọhịa jee nyụ nshi nwanne ya na-achịchagharịzi anya maka ama anya na eze today onye amụma adịghị ire n'ala nna ya onye na-ekwu eziokwu wụ onye iro n'ala nna ya onye a ga-asị gide ya ka a kpafuo ọbara ya n'ike ka ewepụ ya chineke ọbara m a ga-awụ n'ala maka awụ m onye amụma si n'afọ nne m azụghị m ya azụ onye amụma nwere proof no those idiots edere na Bible and no those bastards nọ na Biafran land claim to be priest and pastors, those useless idiots, the agents of the slave masters. Chineke, one hug. Today, I will be re educating you. I am not insulting you. Some of you listening to me might have more degrees more than me or older than me. But as an awakened one, I'm thrown in. am I not ịtọ gị na age am I not ịtọ gị na ịgụ akwụkwọ iberibe ndị ọcha bi nọ but atọ m gị na ahụna m the behind of the pipeline tapa ahụna m ike dị ochi a sị na onye dere elu onye dị n'elu na-agbara na onye ọzọ ihe ọ ga-eji arị nkwụ ahụna m ike dị ngwụ ihe dị ngwọ na akụ anụwa atọ ụtọ n'ụbọchị taa chinedu ekele na gị ekele kristofa ekelene gị chukwu gozie i wish na anyị ga-eru 50,000 ndị igbo wu ndị ị ga-akpọrọ jee ahịa nwa bọyị ị ga-akpọrọ jee ahịa yero nga ahụ ya ere gị nnamdị ezebuiro create ipob chike dozie m na ndị idiotic dos ya akpapụla nnamdị kano akpapụla nnamdị ezebuiro na ipob o creatiri how many people ị ga-ahụ na biafra land si na ha nụrụ ihe ha na-ekwu gbasara kristianity arụ na ha nụrụ ya n'olu master prophet ọ ha ma mgbe m pụọ na na ha ga-abịa gerecha m ha gerecha m ha ga-tinye nnu na ose na nke ha nsogbu anọ ha ihe chukwu jiri m asa nwoke ndụwa nwụọ ala igbo furu kpọrọ ala igbo ga-ala ka nna sọ so ọ ka mma ka m multiply ya the ability maka ahụna m the behind of the power ka m spread ya ya ka e nwee even people ga greater than I one day one day ha ga-echeta m mgbe m na-anụ n'elu ụwa my first topic today let's leave ipob those idiots and move on to ihe dị mkpa i won't say those idiots some of those useless idiots I will deal with fact, not faith. Fact. Ihe ụkwa achị n'aka. Ịmụ ụkwa ichi n'aka. Ichi ya nga ahụ. Fact, not faith. Faith wụ ihe eji rie nne gị na nna gị. Nne gị na nna gị. Mụ na nne gị. <laughs> nne m na nna m na nne gị na nna gị faith ihe jiri ihe ha ọrụ but today agaghị m akparị nne gị na nna gị agaghị m akparịkwana nne m na nna m because ha mere ihe asị nga aka ji ruo nwaanyị ya egide di ya awa ansị Parents, 100, 200 years ago, they failed us, but enweghị onye ga-akọwara na ha. So, aga m blame ha too much. But ndị m ga-eblame wu this idiot nwere Facebook, nwere YouTube, nwere intanet Some ga-ege ntị, some ga-abịa ngadi ya weekend one chọrọ ịkụziri na ewu dịka ya ihe. Ọ ga-achọ igere ntị. ihe ọ ga-achọ because of mgbe okpuru ha na-agba Nnamdi Kanu because of mgbe okpuru ha na-agba suprim kọmanda of the Indigenous People of Biafra ha achọ ha chọrọ ha ka m join ya ha na mgbe okpuru ha na-agba Nnamdi Kanu ka m join ya ha Nnamdi Ezebiro wụ ọgọm nwoke aga m join gị ichi ọtụrụ ka gịnị ịgba ya mgba nchi ịgba Nnamdi Kanu mgba aga m agba ya mgba mgbe ọ nọ n'ụwa aka ndị nro chineke aga ekpe aga m agwa ya onye ọma ekpeghị m n'ihe i kwuru face to face nnamdị ezube nọ n'aka ndị nro onweghị onye igbo kwesịrị ịgba ya ụkwụ ma o mere ihe ọma ma o mere ihe ọjọọ anyị kwesịrị ịpampaga ya pampaga ya ka ka nwa amụrụ ọhụrụ daga ya apụta anya ya onye ọma anyị atụ ụkwa jeara ya eze bet nnamdị kanụ nọ n'aka ndị iro iji chike chikedozie m and iji otu a na-akpọ ojumofu na ndị dos na-agba ya ụkwụ getting to two years i am not supporting simon ekpa no wonder simon ekpa ji na-achọ iji tron ha because onye mara mmadụ mma n'azụ somebody ga-ama ya mma mgbe a ga-agba ọzọ ịhụrụ ha na simon ịkpa na-agba agwụ they don't respect supreme commander ihe mere mmadụ ha ga-eme gị ka anyị hapụ this ipob bullshit baa na the main thing ịmara onwe anyị ama nwe ahụhụ suprim kọmanda na-ata na aka ndị iro ga-awụ ihe furu kpọrọ because a sị ana mind a na-eri ya ọrụ ana mind ndị a na-eri ọrụ idiots ewu ndị eriri nna ha rie nne ha ha amaracha na eriri nna ha na nne ha chọkwa ka erie ha chọkwa ka erie ọpara ha na-amụba amụ are you not an idiot are you not a useful efulefu are you not a fulefu na-enwe ihe eji eme if the God of the Bible never given Moses Ten Commandments So why are you here to challenge me? If the God of the Bible, that idiot, mm that God of the Bible, aga m agba that idiot ụkwụ n'amụ. Ọ para iberibe ya na-akpụ ntụnye nhụ mhm, ya ma pịa ma agbaba ya akpa mkpụrụ amụ Chineke akpụ that idiot ọkụ. Nne akwụnakwụna ya nhụ mhm, ya ma gbaa ya ọtọ gbaa ya ọtọ na-ama. ka ndị mmadụ hụ ike ike tara chineke akpọ ha atọ ọkụ but do you understand one thing those three idiots never existed onye eji rie anya ọrụ a sị nga ụkwụ n'ojie nne-ewu na ụmụ ya na-eji ose efe ya but jesu idiots ndị igbo nọ this time the more iberibe kụrụ apari kụrụ nne ha na nna ha nke ka ha na ka e kụrụ nne ha na nna ha even though na e nwere ha doctorate degree some wụ doctor some wụ philosophy some nwoke some nwoke some nwoke ego wụ atụrụ taba but awụghị ndị nzuzu Today, I'm going to give you things you will go and check. Let's just say na maybe na ihe m ga awụghị eziokwu but ama m nọ fact but achọrọ m ka ị were ihe ndị m ga-ekwu jeje chekie ya mmadụ rechi gị gold ị gaghị ọzọ were ego gị chịga ya na onye ahụ wetagara gị gold ya gbakwana gị okpe ị ga-eje chekie ya mmadụ chi iresi gị mbrala si gị na mbrala ahụ n'ebe nọ na ọrụrụ ụmụ ọrụrụ njọ mbrala ahụ n'ebe nọ na ụmụ oyima mbrala ahụ nọ na ụra akpa na ya nwee na gị bịa were ego ka gị gaa zụrụ mbrala ị ga-ezuzu ga-ewere ego chi gị onye ị ga-ahụ akwụkwọ mbrala gị zụrụ ya without enwụghị akwụkwọ mbrala are you not an na ala na-agba aghara aghara ugbu gaa gaa zụrụ mbrala without ịhụ akwụkwọ mbra ala are you not an efulefu fact fact the god of the bible that idiot si na ya nyere moses ten commandment today i will look into the ten commandment kọwara gị ihe o mere because iwe onye eriri eri nne gị rie nna gị idiot dị ka gị a ga-erikwe gị eri ericha gị eri ọpara ọpara nzuzu gị na-amụba amụ generation gị niile awụọ idiot lee ihe enwere na the bible i want you to look at this you know, Ten Commandments. As in, you shall not have other gods. Or again, you shall not have other gods. I think I'm going ahead of myself. But before that time, let me back forward a little bit and deal with this Bible of a thing. Ten commandment was not given by the God of the Bible. Fact. Not faith. Fact. One, Ten commandment is already 20 to 50,000 years in existence in Egypt. You will find it in 42 Laws of Ma'at. M W A T, Ma'at. 42 Laws of Ma'at. In this place contains all the whole understanding of Ten Commandments. And plus nde ha manipulated ha manipulated tigeye according to ihe ha chọrọ inweta n'ebe anyị nọ. ihe wụ 42 laws of Ma'at these 42 laws of Ma'at has been there before supposedly amụ Moses ma ọ na amụrụ Moses ihe a the goddess of Ma'at the daughter of Amen Ra the mighty god of Egypt you have to understand one thing because your pastors taught you something doesn't mean that that thing will be a truth. Ma'at was the daughter of Amenra. Ma'at is the goddess of balance and justice, balance and justice and balance. That is fair. In jiri eji. na internet or na pyramids nọ na Egypt 10, 20, years ago, you got inscription of my art. 80% of Psalms come from the Egyptian Book of the Dead. 60% of Isaiah came from there. Ecclesiastics, Sons of Solomon, seven, book of, seven books of Moses, 99% of or 100% of seven books of Moses came from the Egyptian Book of the Dead. If Moses existed, Moses might have, should have known about Ma'at. Because Ma'at, this principle, understanding that is guiding the leaders and the people, the African kingdom. Egypt is the head of Africa, the headquarters of Ndoji Ndenejinji. Onona, Egypt. forget about Israel Israel wụ ndọcha ndị ọcha kreetiri anodos bushit akọrọ na nnụ so ya wuru na amụ mụrụ Moses Moses kara ịhụ nga edere nye niile inscription understanding of my art so ya wụrụ na Moses dị ndụ so that idiot si na ya wụ God kpọrọ na Moses jee 40 years later nye thou shalt not kill thou shalt not steal ọ kara isi ya you are an idiot 40 years ka m mbere nụrụ na this desert ga-enye m something nọ n'okpuru bed m something ha kụziri m because na aga m awụ Pharaoh one day the Bible said that Moses was in line to be Pharaoh and it is a principle of Egypt that every Pharaoh must recite 42 laws of Ma'at before and after death onye jide ya the book of the dead that means ihe ọma ị mere n'elu ụwa ihe ga-guide gị in underworld mgbe ị ga-aga to your ancestors that means na ị ga-aka gị ga-adị ọcha onye ji kpọọ ya book of the dead because ị need ihe mgbe ị dị ndụ the only thing ị need mgbe ị dị ndụ ịmata ya ọ mgbe ị na mgbe ị nwụrụ anwụ because ihe ọma ị mere n'elu ụwa ga-edu gị to your ancestors forget about that idiot bi n'eluigwe enweghị ni idiot bi n'eluigwe so moses never existed if moses existed moses would have resisted the ten commandments because ten commandments 80% of the ten commandments nọ na egyptian book of the dead ọ naanị two 2 onye na-anọghị so that is a fact that google egyptian book of the dead is approximately edere ya ede na paparas four over 4000 years before the bible That means it is in existence in Egyptian archives four or five thousand years before the Bible. And here na-agwa gị ihe ishi na Owerri jema Aba or ishi Aba jemenugu and na Aba wụ headquarters ndị ojii niile king ha niile na-abịa nga na-abịa aba awụrụna to pharaoh maybe once a year or once every seven years they will know about my art ndị ọcha riri anya ọrụ bugharịchara ihe niile wepụcha ihe histri ndị ojii niile were ke ndị ọcha tinye kpọta Israel kpọta ụmụnne ha jee dome ebe weta ihe niile tụgharịa ihe niile upside down so enwere authentic proof that 42 laws of my art oh no before the Bible. Ga Google here, oh ga search ga check here. So you check here, you will understand that the God never existed. If Moses never existed, that God never existed. And that is a fact. Now, let's see here then our first commandment. You shall not have other gods You shall have no other gods. You shall not have other gods. Now, you have to understand God to the original letters letter of the king of Belgium. The king of Belgium articulated that they should not allow the black people, Ndoji, ka ha na-communicate with their gods did you understand this uh, understanding so ihe awụ ihe ndị ha koduru tinye n'akwụkwọ mainly ihe mere na ha ji dee the bible otu ha ji dee maka ndị ojii because <clears throat> ndị ojii depend on their god onye nyere ha ike so ihe ha mere ewu ịchọ something iji wepụ ha away from everything ihe nyere ha identity of who they are so mgbe ọ bụla ịgụrụ ihe echekwasị na ọ nwere onye si gị eh don't have other gods that thing is an idiot ọ ndọcha dere ihe achọ ha ka ndị ojii kọmuniketi ya with ya chukwu achọ ha ka ndị ojii kọmuniketi ya with mmụọ n'ala nna ha because mmụọ nọ n'ala nna ha agbara nọ n'ala nna ha god nọ n'ala nna ha na-enye ha ike na-eprotekti ha achọ ndị ọcha achọghọ ka ndị ojii na communicating with ala nna ha that's why ha ji see you shall not have other gods ị hụrụ ọrụ second they said you shall not take the name of the lord your god in vain now you ask onye onwe the lord of the is the king they are talking about you cannot disobey the king ị ga-akparị the king you will not insult the king. You have to understand the mentality of the slave masters. ihe awụ perfection, ọrụ ha riri, o tekiri ha over 1,500 years to perfect this job. Imagine, ịtụ a format. Years ago, mgbe anyị nọ na Nigeria, the first time m hụrụ format a na-atụ mgbe m chiri bịa ala bekee m jere ebe m chiri ime akwụkwọ photocopy hụ ndị nọ nga na-atụ akwụkwọ amakwana m ihe ọwụ na akwụkwọ ha na-akpọ ile akwụkwọ ha na-atụ almost 20 something years nke a na-atụ taa ọwụhụ the same thing nke a na-atụ taa a perfect ya na do you understand ọ you shall not take the name of the law of of the lord your god in vain you have to understand god is a title god onye ọbụla onye na-achị gị onye ka ike ishi anything that is stronger than you god doesn't mean a particular thing or a particular person god is ihe onye ka ike ishi otu enwere ele aha gọvanọ na-achị n'ala igbo na naijiria leoda aha ya tinubu tinubu wu god because o nwere ike isi amị jenga ji egbu onye jenga ji gbagbuo onye onye ka ike ishi di gị chi ike ọ ya wu god ya bụ na nwaanyị na-achị di ya nwaanyị wu god Boss can be a god. God is a terminology. Guy, check here on internet. Anything that is stronger or anything that leads you or the terminology. And Lord is almost the same thing. ije Nakota, I say, My Lord, my Lord, my Lord, my Lord. You understand. Because you know, Lord doesn't mean no ihe bi n'eluigwe Ọ mmadụ ka na-ekwu ihe. So a na-achọ ịkọwara ndị ojii si ha akpọkwala king na-achị england na-achị nnụ na ya ukwu ya king of belgium akparịkwala ya akpọkwala na ya ukwu ihe awụ ihe ndị ọcha setiri long time ijiri anya ọnụ ihe ndị adịghị spiritual ọ mental slavery mental ọrụ iri ọrụ classic ọrụ some ga-ewere ya. ha ga-alaba ha ewere ya ha ebu ụzọ gụọ baịbụl bifo ma alabama ma gụọ baịbụl na-ekpe m iwu ijiot iwu onye riri eri iwu otolo ọkụkọ iwu otula you are useless bastard now let's see the third commandment ọ si remember the sabbath and keep the day holy o oh, edere na baịbụl ndị butere nne gị ihe jizọs kraịst ahapụ the sabbath sono na sọnde you see you can understand that yahoo na truly na enwere somebody shiri ike bi n'eluigwe nyere moses this word they should keep the word so ya yeah, bullshit because at the end of the day the god that gave moses the ten commandments never existed so ten commandments judaism and christianity na ihe niile religion niile nọ na nọ na middle east wụ bullshit because that god ha niile kwotụrụ never existed ọwụ job eriri eri job esetereseti job apafektri over the years anaghị apafekt ya anaghị apafekt ya anaghị apafekt ya tụlee ruo mgbe enwere ike print ya n'akwụkwọ fourth commandment honor your father and your mother before ndị ọcha abịa n'ala ala igbo anyị nwata a na-akparị nne ya nwata a na-akparị nna ya anyị amara na ihe bifo ndị ọcha bịa n'ala anyị nwata hụ nna ya n'ụkụtụ ya ya ba wụọ nna anyị esekpụrụ ala mpa ya chi iri nri ya ekuru kuru mmiri sekpuru ala mpa ya akwa aka ihe ndị anụ wụhụ ugbu a maka ebutere n'anya arụ so kristianity butere n'anya arụ ihe anyị nọ na ya bifo ebut kristianity abịawo anyị nọ n'ala nsọ ebutezie na anyị arụ fourth commandment is you shall not kill this idiot has been killing from egypt till ha bịa na biafran land so ya wụrụ na something nwere shiri ike dere ihe ele ihe mere ha ji gbugide ụmụnna anyị from egypt patuo fero ịma ha many millions of people ha gburu na egypt before ha patuo fero ụmụ nwoke niile nọ na ijipt achapụrụ ha ihe a ji ha wụrụ nwoke anaghị amụtali nwa for them to be able to reprocrate ndị gbalagoro ọsọ agbalaga ịma ndị niile ha gburu from ijipt daga-erute na biafran land nyewu ndị dịrịne gị akwụkwọ iberibe akwụkwọ nsọ akwụkwọ efulefu moses never existed so ihe niile wụ trash garbage. My number one evidence that Moses never existed because yeah, some of these things is originated already in 42 laws of my art, but not the way they fix it. In this 10 commandments, yeah, no, no, 42 laws of my art here, I would like about five or six. Yen does all job, ewrene. Ka ọ ghara iwe quote na ha na-ekwotu ebuvedo. Adị anya, jejiri anya Mbaka, I got back in here. Mbaka got back in that the Holy Spirit breathed into the people that King James called, that the power of the Holy Ghost came up upon them. They translate the Bible. No, that's not true. Ọwa akwụkwọ eji chọọ iri anya ọhụrụ. Fifth commandment si, thou shall not kill. Egbugide ha anyị from Egypt. gbuchie dị n'obians ele dị n'obians ịnụkọtala gị ajụ ajụjụ si ele na obians mgbe a na-ede na baịbụl that god said go and kill the infant and suckling adenọ dị obians ka ha gburu ndị ha si gị parasite jobeside pekeside ele dị true african name zolo kingdom or mazoba kingdom or fafra kingdom ele kingdom of frafra ije na egypt map of egypt ị ga-ahụ dia a fafra frafra biafra frafra ọnọdụ ya ele the kingdom ele the the mighty warriors nọ na the land achapụchiana ha ihe nwoke ha kpọrọ nwaanyị ha tụmachia ha ime for thousands and thousands of years what do you expect ashi you shall not commit adultery lekwe ndị oshin ihe niile ha mere n'ala anyị ọnwụ ha adultery ka ha kọmitiri kpọrọchie ụmụ nwoke niile ụmụ nwanyị fero na ụmụazụ fero tụmasịcha ha ime ọnwụ ha dọtịrị ka ha kọmitiri seven commandment you shall not steal chineke ekwela ihe ọjọọ ụmụnna ndị ojii niile ha zuru n'ala ijipt ndị ojii niile ha zuru n'ala namibia ndị ojii niile ha zuru n'ala angola ndị ojii niile ha zuru n'ala ghana ndị ojii niile ha zuru na biafran ọwụ ha oshi gold Silver, diamond mega mmanụ mega mmanụ mega goldu anyị mega mmanụ today how can I make a taa can your pastor tell you the raw truth no they are useless idiots they are agents of the slave masters how idiots seven command uh, eight commandment you shall not bear false witness against ya n'ebo chineke ọ ha pụtara sị na nna nna anyị ha wụ ndị ọjọọ na nna anyị ha na-efe ihe ọjọọ bụ ekwensu boyo ebubo na-adị mma na ekwensu wụ ihe ọjọọ warasị ekwensu wụ mmụọ anyị na-eji aje ọgụ mmụọ anyị na-eji apụ apụ na-abata abata mmụọ chekwara anyị niile n'ala igbo wee ekwensu the bear false witness achọrọ m ka m nọjee gụọ the book of the king of belgium king of belgium articulated all those things is here but na bible na adịghị ọsọrọ mezie ya dị more advanced the letter of king of belgium wu ihe rome circulatory to them na-achị rome that time wube church rome which is ndị army na-achị ụwa niile rome from italy all the understand understanding otu eji eri job format because enwene ha an allegiance that they don't kill themselves anymore they don't occupy themselves anymore ha sị ka ha jewezi afrịka yeah, format compile a compile every king ewere na-esekuleti ya to everywhere lepo how to keep these people down and that's why they said you shall not have any other gods before me it is written clearly in this book of the king of belgium king of belgium see Prevent them from dealing with their gods. Don't allow them to communicate with their gods. Don't allow them to use the power of their God because this is the thing that makes them to challenge us. That means ihe na-eme ndị ojii a challenge ndị ọcha their gods. Chukwu anyị, ekwensu anyị, amadioha anyị, kamal anyị, ogwugwu anyị, ekwensu anyị, igwe ala anyị anyanwụ na-eze elu anyị nne ka ụbọchị mmụọ anyị anyị nwere n'ala anyị wụ ihe mere anyị ji chalenji ndị ọcha bikos anyị enweghị egbe ha nwere ihe anyị nwere nwu mmụọ ndị ahụ but the strategy wu prevent them from communicating to their gods the gods aga just bịa ha alụmọgụ you have to do some certain things you have to invite them You have to call them. You have to keep the agreement you have with them. But Ndocha understands how to violate all those things. Eighth commandment. You shall not bear false witness to your neighbor. Tenth commandment. You shall not covet your neighbor's house. na na ijipt akwadanwu ha eze anyị fero plantd king ọwụhụ ụlọ mmadụ ka ha were ọwụhụ ụlọ anyị ka ha zụrụ na south africa ọwụwa ala anyị ka ha were na south africa ndị ọcha dere ihe nye anyị so ka anyị ghara ime ihe ha mere to them ị na-ege m ntị na-agụ baịbụl as if ị nweta inspiration iwu idiot anybody na biafran land na agụ bible as if na ya na-adrọ inspiration is not awakened it's an idiot it's useless efulefu plus akwụkwọ ọwụ ihe ndị ọcha compile iji erigo ọrụ gaa study ya akwụkwọ the king of belgium ihe ndị dị raw written there prevent them from calling their gods. Don't allow them to communicate with their gods. Don't allow them. Make sure you do everything in your power to stop them. Ele ihe ndị pastọs na-eme ele ihe mbaka na ndị otu ihe na na-egbudashi mmụọ anyị nwere n'ala anyị na-emerụshi mmụọ anyị nwere n'ala anyị na-akwadashi ha na-edistrọyi ha nye ewu ihe ndị si slave masters dị ala slave masters tụrụ before ha pụọ mbaka na pastors anyị nwere n'ala igbo na ala afrịka continue to carry out the intent of the slave masters 10. 10. You shall not covet your neighbor's wife or your maid servant or your mad servant or your also your donkey. Chineke kpọkwa dozi idiot ọkụ. Nye ọnwụ ihe ha mere anyị. buru ihe niile anyị nwere buru everything anyị nwere la la larie ihe ọwụwụ ya now when you study the Egyptian book of the dead ịnụ book of the dead ụjọ atụma gị you see everything written there before you will see the understanding and eh, again wanna all these things shall not happen in your that you should not do it you will understand na ihe ndị eh, emere ya ka mmadụ ghara ime ihe ọjọọ in the first place for example say i do good na me m eme ihe ọma i give blessings na me, m enye eh, mmadụ ihe chineke Anya hapu ihe ọma soro i want you to go and study 42 laws of my art if moses did not exist then the god of the bible never existed because the power of the god of the bible is moses and the power of Moses is Ten Commandments. Is if Ten Commandment understanding of the Ten Commandment is already articulated in 42 laws of Ma'at, then Moses never existed. And there is every evidence that Moses never existed. Israel never occupied, never conquered Egypt. It never happened because Egypt was the first power. The first people that occupied Egypt, Wundocha. Do you know why the Egypt did that? Because Egypt abandoned their God, Amen Ra. One of their king, Akhenaten, Akhenaten, ọ sị ihe ngwa after dynasty of over 10,000 years dynasty. This guy apụta si hụ na the priest of Ra were the most weightiest people e nwere because ndị generation ha eriwuru eriwu ha na enye ha ọkụkọ na-enye ha gold na-enye ha ihe niile ha dị the most wealthiest family e nwere na Egypt wu the priest of Ra this kind abata n'ọchịchị the envious tọpụlọ ọ the priest of Ra sizi na ya wụ the son of Ra so na aga na-awoshipuzi ya direct all from that First time page you worship me, the son of Ra, the son of God, son of Ra means son of God. Near the first time Abel na the black land now worship son of God. Only na worship before Ra, Amen Ra. And from that time, Oruhu 100 to 200 years atọpụlọ Egypt because Egypt has abandoned ihe nyere ha ike. the only strategy of the slave master is to find out na-enye gị ike find out ụta ga atọpụlụ ya then by that time they destroy you if moses never existed all the religions of the middle east are bullshit now religion ndị ọcha nọ na rome ya nọ na Somebody say, Master Prophet, why don't you talk about your own and leave other people's own? You are an idiot. Ndị ọcha bịara butere nne gị ke ha were ke gị mebie ya. Do you understand what I'm trying to say? Ndị in fact owu ke ha ka ha nyere gị ha create na ihe a ga-eji destroy ike gị ga destroy ya ke gị excuse me get destroyed yakegi are you not an idiot somebody say eh we are christians allow us to be you can do your own devilish thing evil thing ịma you ịwa an idiot eriri eri ana m agwa gị na ndị created something that has no energy has no power just that nye ewu ihe eripit gị for the past 900 years and now. eme ya na ama mma a na-eme ya na ama mma a na-eme ya na ama mma a na-eme ya na ama mma ashị atụrụ na 50 times ashị ha mana mma ihe anyị nwere nwu ife chukwu ekpeghara chukwu ime ihe ala na-ana asọ nsọ ime ihe ala chọrọ mmadụ aga ga-emegide nwanne ya ndị ọcha abịa emezi a na-akụ na-akụrụ na oh God a na-akụrụ na aka ele ihe na-akụrụ na God aka ele God ị na-akụrụ n'aka mbaka sị na ha wụ ee na Jizọs ha wụ mechara fancha are you not an idiot? Ele otu onye ọcha that never existed ga-eji awụrụ o mechara fancha Today, I don't want to deviate. My main focus is the Bible, Ten Commandments. Ten Commandments, 70% of Ten Commandments originated from Egyptian Book of the Dead. And if it's originated from there, then Moses never existed. If 60% of, if 80% of Psalms came from Egyptian Book of the Dead, then the God of the Bible never existed. If Songs of Solomon, 95% of Songs of Solomon came from the book of Amini Mope, the papyrus of uh, Ale, Ale, papyrus of Ale, Egyptian book of the dead, then the God of Israel never existed. If Ecclesiastics, Isaiah, Ezekiel, most of the things there 80% of them came from Egyptian Book of the Dead and the book of the god of Iran, Hironazda and Zoroaster, the powerful god of Iran. If he came from there, then the God of Israel never existed. Ladies and gentlemen, Umunnem no the God of the Bible never existed. The Bible was compiled by the slave masters, perfected by King James na ndị na King of Belgium today we have a book akwụkwọ ndị iro anyị dere in Israel in Jerusalem it is prohibited for anybody to come out and preach Jesus oh na maka can gburu Jizọs ee eh, achọghị ha ka anyị preach anyị ha are you not an idiot because they know no ihe ndị ọcha create iji napụ ha nri nri ha na-eri mbụ ndị ọcha bi nga ahụ ndị ọcha gbuchiri ụmụnna anyị bi nga ahụ ji e na-eri na ha wụ ụmụ god ọwụhụ ụmụ chineke ụmụ god chineke chukwu naanị ke ndị igbo na ha wụ ụmụ god so ndị ọcha bizi ebe ọzọ sị o oh, nnu ji ihe na-eri mgbe anyị anyị ga-ekeretikwanụ ka anyị ekerete new testament kreetie jizọs kraịst n'ọha gburu jizọs kraịst tabisa gbaa ha okpe gbaa ndị okpe That is 80% of the people adịghị against ndị bi ndị ọcha bi na Israel. Ha niile one Job. Job are perfect, are perfect. Only the awakened ones will understand it. Idiots. Again, I understand. Ndị otu Ebuka Obi na Mbaka, useful idiots, will not understand the teachings of the awakened one of the Biafran people. Biafran spiritual leader, they will not understand it because they are useful efulefu, idiri, idiots, idiri. I wanted to sink in. Achọrọ can hear ihe baa gị n'ime. Chukwu ndị igbo mgbe ndị igbo gbakwutere chukwu enye anyị ihe niile chukwu akpọkọta mmụọ ndị ọzọ nọ n'ala igbo ha eyunifai ya chukwu mmụọ ka mmụọ ndị ọzọ anyị nwere n'ala igbo anyị ije n'ala yoruba yoruba nwere mmụọ ke ha ahụbeghị m ebe a sị na eje n'ala yoruba gbupụchie ihu mmụọ ha nwere a na-eme ya eme ọ naanị n'ala Igbo idiots useful efulefu ndị hụrụ the slave masters n'anya karịa the slave masters the Igbos loves the slave masters more than the son of the slave masters that means the Igbos anyị hụrụ the slave masters ihe ha domere n'ala anyị hụ ya n'anya karịa ndị hụ wetara naanị ihe ahụ ndị igbo oge erule mgbe onye ọbụla ga-adị proactive ihe awụzihụ tichin ihe naanị m ga na-eme this thing is exhausting ile anya here ọ dịs ekwipment ndị eji na-eme ihe atọta ihe atọ ụta ego ka eji zụọ ya owe ego ka e na-eji eme dis ịntanetị owe ego ka eji zụta mikrofon dị mma owe ego ka eji zụta kọmputa dị mma owe ego ka e na-eji promote ihe ndị na-epushi ya so that ka ọ na-adịkwa ka anyị na-eme ka grade anyị na-ama mma ka ọ dị gị ka inwe ike gete ihe anyị na-ekwu next week enwere one program m ga-azụ iji na-eme edit this video programs and video before one week na-abịa abịa ị ga-ahụ na my videos gara iche because aga a new program that program cost 120 dollars it cost money ile anya nga kamera nga it cost money this somebody say you are too small to fight Christianity. Yes, I'm too small. Adam ntakịrị. Ihe a one establishment of the slave masters for over 1000 years Nalandoji, Rome was not built in a day. Egypt was not built in a day, but Egypt was destroyed in a day by a stupid king that overthrow mmụọ nọ n'ala nna ya anyị hapụ mmụọ nọ n'ala nna anyị anyị ga-adị ka anyị ga-awụ gypsies of ndị ojii anyị ga na-achịgharị akpagharị na-agagharị ọlara ndị the dịka Idiot. nye awụhụ ọgụ naanị m ga-alụ enidri disciples ndị ga na-agbasa ojii ndị ga na-share all this video that, oh, that's why m ji these times anụ eme ka my videos karịa karịa 40 minutes because onwe everybody nwere internet ana m akọ to some of the videos 1 minute 2 minutes 3 4 5 ka ọ dị izi enidiri ka na-agbasa ojii ya wụ na ị ike ịpụta na social media na-espread ihe why don't you share them this idiot ụmụ nwanyị anyị aje wọtọrọ na ke mbaka na ke ebuka obi every sọnde ebuka obi na mbaka na-asa ụmụ mgbọtọ ala igbo na-asa nshi mbaka na ebuka obi ere nda na ụmụ nwanyị anyị ụmụ nwanyị igbo ere nda na ha useless every anyị na-ahụ ooo oh, emene arinji prọfesi o oh, eje na ha tret na onye ahụ onye ahụ abịa rịọ arịrịọ o oh, eme na arenji egidere ha how kamgbo 10 years how many arenji prophecy arenji healing ka ị e hụrụ n'ala igbo gburugburu oke naijiria niile how many arenji prophecy ọkwa ịhụrụ e prophecy arenji prophecy arenji healing emere nwaanyị ịhụ aka ya reshọt aka ya reshọt otu how many pastors mere ya na. wepụ ịntanetị wepụ fesbuk na ịkọtụrụ ihe tinye na vidio na tv osi o oh, jesus jesus power holy power that idiot has no power o nwere any person na around the world ịhụrụ na asị na benihil hill hiliri hilicha investigators aga na crusade niile nobody rehebonken ihe niile o mere n'afrịka nobody enwere any pastor or priest nọ n'ala igbo healing that is gbọrọ mmadụ anyị authentic ndị igbo bilitenụ ndị ọcha erie n'anya ọrụ i will not say mmadụ anyị nwere ike ike nọ mmụọ na anyị na-enye anyị ike sometimes anyị nwere ike na anyị na ha na-eji arụ na ihe ọzọ ọrụ that means without ịma na ike gị shi na ebe ọzọ ga-ewere na-arụ n'ihe ọzọ ọrụ o nwere onye dibịa mụ na ya kwuru okwu one time ya sị na one lady bịara sị na a na-ezi ya ozi na aṅụrụ na-agwa ya si ya na ya wụnye mmiri na ya bịa mee ihe ndị mmiri na ya arụmọrụ na onye ya gworo okwu na ihe na-abịa na mmezu na ihe niile si biko na ihe ndị mmiri na ya achọghị ya na ya chọrọ ka ya ya mere ya dị ọfụ tiri ya na baịbụl ka ya na-eme ya na chọọchị wee na ya achọghị ụdịrị ihe ndị ndị na ya achọghị na ya chọrọ ka chọọchị wee because ya most of these people mbaka i have in depth of the story of Mbaka eji m n'aka ihe niile gbasara ya ihe ahụ ihe m ga-abịa ma akọma ama m somebody ma ya maruo ya ukwu ala izi maruo ihe niile ka mmechekwa ọnụ m ndị niile agalitele enwebe ebe na-agabeghị ha aga ha na n'ike na-eprezi jizọs ndị igbo mara na ihe karịa agwụ pụtanụ na kristianity prichie this thing otu ọbụla ị nwere ike shianụ all those small small clips otu ị nwere ike shianụ the video otu ị nwere ike we have to ịkpọghachite ụmụnna anyị back or one stupid useless king mere Egypt ji daa Egypt nọ thousands and thousands of years one useless king Pharaoh brought Egypt to its nails. Achọghị m ka in our time ka ala Igbo daa atụọ na ntụntụ ala igbo ka ala igbo daa over 200-300 years ago but my vision wụ ka anyị revive ọ ya ka ọ ghara ịda because mba ka ha na-ebuka obi ha succeed n'ala igbo aga enwe shrine of udo n'ala igbo aga enwe shrine of amadioha n'ala igbo mmụọ niile nọ n'ala igbo ha ga-eji destroy china and ihe ewu ndị ike anyị nọ ka m gwa gị ya because when you study your enemy ị ga-amata the strategy ha ji bịa merie gị one of their first strategy mm, prevent them from communicating to their mmụọ nọ n'ala ha make sure that mee ka ha ghara ịtrọszie that is kọtọọ ya o oh, egburu ha ejima ejima niile egburu n'ala afrịka o ruru 5 million ejima niile egburu n'afrịka niile kamgbe afrịka eji afrịka ji pụta o ruru 5 million ihe niile ndị ọcha gburu na afrịka karịrị 100 miliọn anyị na-egbutukwa afrịka anyị na-egbutukwa ejima na ndị ọcha ka na-egbutukwa anyị ndị ọcha ka na-erikwa anyị ọrụ ụmụnna anyị bilitenụ anyị wụ ndị eriri eri anyị wụ ndị eriri ọrụ anyị ịwụ ndị eji n'ọrụ onye tete ya kpụta ibe ya chukwu chekwa nnụ ma anyị ama chukwu anyị aga amara onwe ma anyị ama onwe anyị aga enwere onwe a na-awakened mind a na-eri ya ọrụ a na-eri ya ọrụ cannot be enslaved mgbe supreme commander nnamdi ezebiro nọ na prison the first time somebody gara na mmụọ ka ha jee kpire ọma ka ọ pụta ha eruo nga ahụ jụọ ya sị ei Nnamdị Kanụ ọ ga-apụtakwa ha sị na ọ ga-apụta na ndụ ha so ka anyị bịara ngwanụ mere anyị ka anyị nwere onwe ele ihe anyị ga-enye gị ka anyị nwere onwe asịa na ihe ndị a pụọ na nna a ga-enwere onwe maka nnu nwere onwe ele onye nnu ga-enye ekele ọwụhụ pastọ and priest ọkwa ịhụrụ the other time maazị Nnamdị Kanụ na-epụta last time maazị Nnamdị Kanụ ga-apụta ndị onye priest e je uwe white je guzoro nga ahụ ya wụ na nnamdị Kanu supreme commander pụtara that day hey na na ayawu mosinas ka na yawu archbishop na oshihụ ya bịara na ejere nga na ya e ekpechiri ekpere gwa jizọs si na ya jee nga na ya ga-akpọrị na nnamdị kano apụta na ihe mere maazị Nnamdi kano ji pụta ndị ma otu na-eji e pozishọn themselves ka ha teke glory mmụọ ha si nnụ nwere onwe ọwụhụ ndọ ndị na-ekpu okpu ka nnu ga-eto bikos ya wụ anyị nwere onwe na ele onye ga-abịa chi ịbịa bịa kranụ ndị kano ọ ga-awụ priest na bishọp na priest ọha ga awụ anwụ onye dibịa ga-akpọta lee nde prominent e enwere n'ala Igbo ha ga-eje na ndị dibịa ha ezuru ezuru jee ha ejebe na ke ndị pastọ ha kpọrọ entaraj kpọrọ ndị oti mkpu kpọrọ ndị influensa bịa ee abịara ha bite onye but mgbe ha ga-eje ji ime the main thing ha ezuru ezuru jee ịhụna enyi gọvanọ mere invite ndị dibịa ndị aka ji ọfọ si ha were na ewu jee kelee no the gods of the land no o eme somebody governor the next day na church ọ bụrụ abịa mma mma ịhụ na reason ala igbo ga-eji ndị igbo ga-enwere onwe akra nọ somebody king the next day na catholic church jeje nata oriri o na king anyị ụkwa born again elee otu king ga-eji awụrụ born again eze kwesịrị ịwa aka ju ọfọ n'ala eze kwesịrị iwe onye ga na-eje na-atụ mmanya na-atụ mmanya tụ agwụ nshi na-atụ mmanya ta mmụdị ọhụrụ na ndị mmiri na ndị mbụ na ndị egede eze jee ya nọ na chọọchị sapụta ire na n'oriri nyara chaplet ala arụọna n'ala igbo ala arụọna so ele otu mmụọ anyị gbapụtara na ga-eje ahapụ anyị ka anyị nwere onwe nwara asị nna nna anyị ha mgbe anyị bịara e nwere ha agrimenti na ha ga na-akpịra chukwu na ha ga-alaghachi bak chukwu asịkwana ha na ha ga-eme anyị anyị abụọ ọgaranya anyị bawanye dị maịtị ndị igbo dị maịtị n'ụwa niile emeela ha ihe ha kwuru bet anyị emeghezihụ mkpa anyị kwere ugbu a ndị igbo anụwo agụzi ụmụ ha chi echenje na shaka na glory ee na odo stupid names ha kọpụtara na ndị pentikostals anụwa agụ chizọrọ m chibụzọ chidimma chinelo china ihe wa agrimenti anyị ga-ewere aha mmụọ anyị tige ya n'aha ụmụ anyị anyị wụ ụmụ chukwu anyị wụ ụmụ chukwu chukwu naanị ime ka anyị ma ekpe m na chukwu kpọtara n'anya ọha ekpere m na chukwu kpọtara n'anya ndị mmiri na ndị ezumezu ha ekpe m na chukwu kpọtara n'anya udo ekpe m na chukwu kpọtara n'anya kamal ọzụzụ ekpe m na chukwu kpọtara n'anya ekpe nsu mighty god of war ekpe m na chukwu kpọtara n'anya mmiri ogwugwu mmiri ndị ọzọ nọ n'ala igbo nje aba m na chukwu kpọtara n'anya ọta mmiri owere ekpe m na chukwu kpọtara n'anyị nwa ori ekpe m na chukwu kpọtara n'anyị iyi afụ ekpe m na chukwu kpọtara n'anya nne ka ụbọchị ekpe m na chukwu nyere anyị mmụọ mmụọ ndị ọzọ kara aka na ndị ezumezu ihe ya na ha na-arụ ọrụ ekpe m na chukwu but i don't believe in that idiot a na-akpọ the god of the bible nhụ dachi jiọt mgbaba ya akpa mkpụrụ amụ nhụ jizọs kraịst mgbaba ya akpa mkpụrụ amụ chineke akpọọ jizọs kraịst na nna iberibe ya na-akwụna akwụna nne ya nne ya mgba ya ọtọ Gbuo dat useless nwaanyị ha ọtọ gbaa ya ọtọ ka anyị hụ ikenye na public chineke akpọọ ha atọ ọkụ do you know jiọt neve existed onye mbaka na-ebuka obi na-eji eri nna ọrụ maka slave masters erie nne nne nne nne nne nne nne nne ọrụ 100 years ago mbaka na-ebuka obi na ọdosi ji otu a na-akpọ pastors and priests has continued that's why iji like him na ana m agwa gị eziokwu maka asị m gị hapụ arụ maka kristianity wa arụ and arụ ga-ala n'ala igbo anyị ya dịrị mma ọ ga-adịrị anyị na igbo na mma Ndewo. Bye Ka m weta olu the Divine Mother. The Divine Mother. Glory. Shalom. For every spiritual problem, there is a prophet meant for it. Until that prophet is located, you will never find solution. So connect with your prophet today and unlock the purpose of your life. Shalom. okorobịa dị mma master prophet dị ya waking one iyi kwuru na-eme okorobịa dị mma onye amụma yahuwa the great ya iyi kwuru na-eme okorobịa dị mma Biafra spiritual leader the ya waking one Iyi kwuru na-eme okorobịa dị mma onye amụma Yahuwa the great ya iyi kwuru na-eme okorobịa dị mma masta prọfet aka na-agwọ ọrịa ihe kwuru na-eme okorobịa dị mma onye amụma Yahuwa the great si ya anyị sokwa gị n'azụ okorobịa dị mma eh? masta prọfet onye amụma Biafra anyị sokwa gị n'azụ okorobịa dị mma eh? onye amụma Yahuwa the great si ya ihe e kwuru na-eme onye amụma Yahuwa the grace ya the difference is clear.